nna m wu ndị Igbo bara ama m Igbo aga m ekwu nke nwa achọ nke ichi ama ọchị because aga m ekwu sọsọ nwa kpọ enyi m na skuul maka mgbe m pụtara awụ sọsọ ndị Igbo maka na ndị Igbo ma ọlụ ha na-ekwu eziokwu a na-ejizi ike ihe ọ bụla a chọrọ ime a na-eme ọfụma ọfụma a na-akụkwa aka ebe a so ihe chọrọ ịgwa ọnụ taa ama onye ihe m aga m eme ya